Jọn isi nke asaa mgbe ihe ndị a gasịrị Jizọs wee na-ejegharị na Galili n'ihi na ọ chọghị ijegharị na Judia n'ihi na ndị Juu na-achọ ụzọ igbu ya ma ememe ahụ nke ndị Juu bụ ememe ụlọ ikwu dị nso ya mere ụmụnne ya sere ya si n'ebe a pụọ jee na Judia ka ndị na-eso ụzọ gị wee hụkwa ọlụ gị niile nke ị na-alụ n'ihi na ọ dịghị onye ọbụla na-eme ihe ọbụla na nzuzo ma a sị na ya onwe ya na-achọ ka ọra mmadụ mara ya ọ bụrụ na ị na-eme ihe ndị a mee onwe gị ka ị pụta ìhè nye ụwa n'ihi na ọbụna ụmụnne ya ekweghị na ya ya mere Jizọs sị ha oge nke m aka erughị ma oge nke unu bụ ihe edoziworo mgbe niile ụwa apụghị ịkpọ unu asị ma ọ na-akpọ mụ onwe m asị n'ihi na mụ onwe m na-agbara ya ama na ọlụ ya niile jọrọ njọ rigoonu onwe unu n'ememe a mụ onwe m agaghị arịgoro ememe a ugbu a n'ihi na oge nke m aka ezughị ma mgbe ọ gwasịrị ha okwu ndị a ọ na-anọgide na Galili ma mgbe ụmụnne ya rigosiri ememe ahụ mgbe ahụ ya onwe ya rigokwara ọ bụghị n'iru ọra mmadụ kama dịka ọ bụ nzuzo ya mere ndị Juu na-achọ ya n'ememe na-asị olee ebe onye ahụ nọ oke ntamu dịkwa n'etiti igwe mmadụ niile banyere ya ụfọdụ na-asị ọ bụ ezi mmadụ ndị ọzọ na-asị ee e, kama ọ na-eduhie igwe mmadụ a otu ọ dị ọ dịghị onye ọbụla na-ekwuwa okwu banyere ya n'ihi egwu ndị Juu ma mgbe o ruru n'etiti ememe ahụ ugbu a Jizọs rigoro n'ụlọ okwu Chineke wee na-ezi ihe ya mere ọ na-eju ndị Juu anya ha sị onye a osi aṅa mata akwụkwọ nne n'ebe ọ dịghị mgbe ọ mụworo akwụkwọ ya mere Jizọs zara ha sị ozizi m abụghị nke m kama ọ bụ nke onye zitere m ọ bụrụ na onye ọ bụla achọọ ime ihe ọ na-achọ ọ ga-amara ihe ozizi a bụ ma o sitere n'aka Chineke ma ọ bụ na mụ onwe m na-ekwu site n'onwe m onye na-ekwu site n'onwe ya na-achọ otuto nke aka ya ma onye na-achọ otuto nke onye zitere ya onye ahụ bụ onye eziokwu ajọ omume adịghịkwa n'ime ya ọ bụghị Mozis nyere unu iwu unu ma ọ dịghị onye ọbụla n'ime unu na-eme iwu ahụ gịnị mere unu na-achọ ụzọ igbu m igwe mmadụ ahụ zara sị ị nwere mmụọ ọjọọ onye na-achọ ụzọ igbu gị Jizọs zara sị ha otu ọrụ ka m lụrụ o wee na-eju unu niile anya ọ bụ n'ihi nke a ka Mozis nyere unu ibi ukwu. ọ bụghị na o sitere n'aka Mozis kama o sitere n'aka nna anyị ha n'ụbọchị izu ike unu na-ebikwa mmadụ ugwu ọ bụrụ na ebi mmadụ ukwu n'ụbọchị izu ike ka e wee ghara imebi iwu Mozis unu nwere ọlụlụ ọjọọ na arụ m n'ihi na emere m ka arụ dịchasịa otu mmadụ mma n'ụbọchị izu ike unu elela iru kpee ikpe kama na-ekpe n'ikpe ziri ezi ya mere ụfọdụ n'ime ndị Jerusalem sịrị onye a ọ bụghị onye ha na-achọ ụzọ igbu ma lee ọ na-ekwuwa okwu ma ha agwaghị ya okwu ọbụla ọ ga-abụ na ndị isi maara n'ezie na onye a bụ Kraịst anyị otu ọ dị anyị matara onye a ebe o si pụta ma mgbe ọbụla kraịst anyị ga-abịa ọ dịghị onye ọbụla maara ebe o si pụta ya mere jizọs tiri mkpu n'ụlọ ukwu chineke na-ezi ihe na-asịkwa unu matara m matakwa ebe m si pụta ọ bụghịkwa na onwe m ka m bịaworo kama onye zitere m bụ ezi onye nke unu onwe unu na-amataghị mụ onwe m matara ya n'ihi na esi m n'ebe ọ nọ bịa ya onwe ya zitekwara m ya mere ha chọrọ ụzọ ijide ya ọ dịghịkwa onye ọbụla tụkwasịrị ya aka n'ihi na oge awa ya aka abịaghị ma n'etiti igwe mmadụ ahụ ọtụtụ kwere na ya ha na-asịkwa mgbe ọbụla kraịst anyị ga-abịa ọ ga-eme ihe ịrịba ama karịa nke onye ndị farisii nụrụ igwe mmadụ ahụ ka ha na-atamu ntamu ndị a banyere ya ndị isi nchụàjà na ndị farisii wee ziga ndị na-ejere ha ozi ka ha jide ya ya mere jizọs sịrị ọ fọdụrụ nwa oge mụ na unu ga-anọ mgbe wee lakụrụ onye zitere m unu ga-achọ m ma unu agaghị achọta m ebe mụ onwe m nọkwa unu onwe unu apụghị ịbịa ya mere ndị juu sịrịtara onwe ha olee ebe onye a gaje ịga na anyị onwe anyị agaghị achọta ya ọgaji gakwuru ndị gbasara n'etiti ndị Grik na izi ndị Grik ihe gịnị bụ okwu a nke okwu si sị unu ga-achọ m ma unu agaghị achọta m ebe mụ onwe m nọkwa unu onwe unu apụghị ịbịa ma n'ụbọchị ikpeazụ bụ oke ụbọchị nke ememe ahụ Jizọs guzoro wee tie mkpu sị ọ bụrụ na akpịrị kpọrọ mmadụ ọbụla nkụ ya bịakute m nwa mmiri onye na-ekwere na mụ dịka ihe e deworo n'akwụkwọ nsọ kwuru n'afọ ya ka osimiri nke mmiri dị ndụ ga-esi na-erupụta ma nke a ka o kwuru banyere mmụọ nsọ nke ndị kwere na ya gaje ịnara n'ihi na aka enyeghị mmụọ nsọ n'ihi na ka enyeghị Jizọs otuto ya mere ụfọdụ n'ime igwe mmadụ ahụ mgbe ha nụrụ okwu ndị a ha sị n'ezie onye a bụ onye amụma ahụ ndị ọzọ na-asị onye a bụ kraịst anyị ma ụfọdụ na-asị gịnị ọ ga-abụ na galili ka kraịst anyị si bịa akwụkwọ nsọ ekwughị na kraịst anyị na-esi na mkpụrụ david bịa sitekwa na betlehem bụ obodo nta ebe david nọrị ya mere nkewa pụtara n'etiti igwe mmadụ ahụ n'ihi ya ụfọdụ n'ime ha chọrọ ijide ya ma ọ dịghị onye ọbụla tụkwasịrị ya aka ya mere ndị ahụ ndị na-eje ozi bịakwutere ndị isi nchụaja na ndị farisii ndị a wee sị ha n'ihi gịnị ka unu na-ekutaghị ya ndị ahụ ndị na-eje ozi zara sị ọ dịghị mgbe ọbụla mmadụ kwuru okwu dị otu a ya mere ndị farisii zara ha sị okwa unu onwe unu ọ dị onye ọbụla n'etiti ndị isi ma ọ bụ n'etiti ndị farisii kwere na ya ma igwe mmadụ a nke na-amaghị iwu anyị bụ ndị a na-abụ ọnụ Nikodemọs sị ha onye bịakutere ya na mbụ ebe ọ bụ otu onye n'ime ha iwu anyị na-ekpe mmadụ ikpe ọ bụrụ na o bughị ụzọ nụ n'ọnụ ya wee mara ihe ọ na-eme ha zara sị ya gị onwe gị sikwa na Galili pụta nyochaa n'akwụkwọ nsọ lekwa na ọ dịghị onye amụmasị na Galili ha niile wee la onye ọbụla n'ụlọ nke aka ya